Ndị be anyị daalụnụ. Kele nke na-eme abịakwa m ọzọ na Peter Obi ka anyị ka nọ nna ee eh, ife a na-adọ Peter Obi wụ vam vam vam <laughs> na ebe nke a ya ebi Peter Obi ji aka ekotela onwe okwu <laughs> ọ dị egwu ma ọha na eze esolukwu na ọha na eze yut si gịnị anya onye ya congratulate ọ bụrụ even Gowon n'onwe ee amaghị nke ọ ya esi nọlụ kịta a na-agwa ife na-akpọtụ ọ ya sị ah eche na ndị echefugo ife a echekwu na ha echefugo ya ndị a chetara m ndị akwenu ka m jezuo ezumike nka ka nduchi ezumike nka ka nna ka nna n'udo maka ịma na onye gbagotegolu 90 ehe mana nke Peter Obi ka m bịara ikwu kịta a na-adọ Peter Obi vam vam vam akụkụ niile ị na Peter Obi mgbe a na-eme election Peter Obi si anyị na ọ dịghọ desperate mm, ka emechala election Peter Obi asị na olu zuru anyị ma na olu zuru na aghụghọ ka aghọ ife anyị chelele ewu na hey na protest ya dị na naijiria niile na anaghị anapụ ya onye nwoke a na agasasị obodo were enye Obi ọ ife anyị na naijiria niile ya etu a si maka ndị Igbo tụnyekwala Obi mana ndị ọzọ tụnyere Obi hinne ee dịka anyị si mara Obi awụrụgo Naịjirian kandideti ọ bụrụ kandideti ndị Igbo e. maka mgbe ha na-eme elekshọn ndị IPOB si si atụnyere n'Obi Obi abịakwuo na danyezie na trap ha ọfụma maka ọ sị na ebe ọwụna ọ chọrọ ka a na-akpa ebe ọwụna ee wee danyekụzie na trap ha ọ ya etulile onye ọwụna nọ na Naịjirịa afa ọ ya alụ borehole na vileji niile na Naịjirịa ebe ọbụla o ọ ọya na-emekasịzi maka 2027 mana ọsị ya na ọ dịghọ desperate mana ọ bịazie dịka ọdụ oke okeke gafee oke okeneye oke afọ gafee oke okeneye nke kpụala gafee oke okeneye nke akpụbaghala gafee okeneye ngwana kwụzie n'ife na-eme kịta maka obi achọzie niile ekene onye ọwụna maka ife eji mazi ewe ekene ma ọ wee lụba ọhụrụ ebe ọwụna mm. ife eji mazi ewe ife a ọ bụrụ ọzụsọ ndị biafra na-adọ Obi ma ndị ọha na ma ọtụtụ ndị ma ndị APC obedience APC <laughs> obedience adọ Obi mgbana o nwere ife njọ ka ọlụ ọ dị egwu bido obi adọcha vam vam vam kịta ịmara ife ee adọcha ahụ vam vam vam ịmara eh, ife ebe ọbụla na ife ọbụla ka ị nweziri ike ime ị nweziri ike ịlacha mụ ike ka ị wee chia isikwala anyị na ọhụ iwu na-eyi achị na ịdị desperate mana nke ị na-emezi nsi a eji mechie elekshọn ụbọchị a ka ndị Labour Party nọkọta asị na na agha enye gị tiketi ọ ka asị na enye anwụ e, nna apụtawa etu m si afịa na ụdị Naijiria nọ ka ha mechachara ife ha mere 2023 ị nweghị ike ịnapụta ha ya nke anyị emezi na 2027 nke a wụ na ha achịwago ọha achị mgbe ahụ ọha nya na-achị mana kịta nya na-achị a anyị nọ na-asị emeghị e, vice presidential candidate e, asị na ihe ewu anakọta na esi mba na ọhakwa ife ikwuru nna ọhụrụ m ịwụkwa na ezigbo mmadụ mana ị ya na-emezi mistake maka na ịchọrọ chọrọ echi ọ dịghị imekwala kịta anyị amụghị nke dị n'ihu nna ọhụrụ m awụgo agwabụọ na nga na mbụ e, do na mamụha na anọ na si ebe ha pụta si ebe ha pụta bịa ka edozi ya igbo mụwa bilivu na Igbo nation ebe a na-asụsụ Igbo amalika ka esi dozitu a igbo pụtawa nwoke m ka ị chọrọ ifiks mmadụ one chọrọ ifiks Nigeria ịchịcha ahụ one ma one mmadụ one ịchịcha pụkwa ndị ọjọọ batakwa aghasasịkwa ife imelụ etu o wee dị ị nwere ike wụlụ ezigbo mmadụ ji ịchị naijiria kelee maka ndị eso na echicha agasasikwa ife niile naijiria nwere mgbe ọ dịbụ mma mgbe e nyefere ya ọchịchị n'aka 1960 maka ka ịga naijiria dịzi kịta ọwụ na ị chọrọ idozi naijiria ndị ọzọ chọkwara idozi naijiria nyegodo ụdị ego a na-ezu nyegodo ụdị ife na-eme kịta anyway ndị be dịka nsị gwụnụ ka ngosi na ife onye apc obidient kwuru ka anyị wee na-achịkọta ya maka peter obi si na ọya ekene ngwana ngwa ọya ekenelu gawa na ife onye apc obidient kwuru afọ onye awụ akin olaoye ọsị An obvious omission is the absence of a 50th birthday greeting to His Majesty the Oni of Ife, from one I admire and supported greatly in the 2023 elections, at Peter Obi ọ tagal Peter Obi ọ na-akọ na Peter Obi bụ ha ọba ha ebe ọ wụzi na ọrịa wi na-ekene ekene ngwa Peter Obi ngwa gbajewe gbajewe ga ikenecha gawa na ikene ọba onye ọbụla na-achọ ime bedde anyị akpọtụrụ gị ka ị bịa kenewe ekwivodolosi sir i hoped a birthday greeting was in your draft messages as of this morning or perhaps a planned visit may still be underway, I will be gracious to offer that benefit of the doubt. However, after reading a needless follow up post this morning, reiterating your position on the birthday greeting you offered to Gowan, I'll publicly state that I am very disappointed. Okay? As hashtag one monarch in Yoruba land and co head of the traditional ruler Council of Nigeria. Such a milestone is one that goes unnoticed, and this is an aberration. Not an emotional tweet, just stating a very glaring gap that cannot be ignored. Have a great day, sir. ọmọdé gbọ́n àgbà Yorùbá kan na ebe ị na-ekenezi onye ọwụla ngwanụ ndị Yoruba na-eche oke ịbịa kene ọba ha ikenecha oni e, of ife ijejekwu kene keziafe ọba obini ikenecha ebiazi oh, anya alaghị obi niile ọba niile nọ na Naịjirịa emia niile anya na-alaghị n'ogo ha andị ya na-eje ife iji ejela onwe na ịchọrọ ịchị 2027 ịchọla ipliz onye ọwụla etu o si wee dị kịta onye ebido na agụkọwalụ ọgụkọwara ọnwụ na ịtụghe ọgba ha afa irugo e, em ọha afụziri ka ezigbo mmadụ ị ga na-etuzi onye ọnwụ n'afa ikenyego onwe gị ọrụ maka na ịchọla echi, ịchọla ịchị lele mana ngụnwa na ịdịho desperate iche ọ na-afụda ya ngwanụ e, ama na ihe ịdụ spọt ya nna afọ gị na-amacha ọfụma etu isi machapụta tuo gowa na afa ngwa na-amachagharị ka ị na-etugasị ha afa ka ị wee chia 2027 ka anyị na-efe ya eme na ọnwụ na 2077 gaja ọnwụ na ịchị ha ama na ya aka na-etu afa ọnwụ na ịchọrọ ịdịwaga philanthropic wụrụ oke mana ị na emebikwa etu a mbụ ama ọkwa m ọnwụ ụdị mmadụ go oke ka aha m ekpe gị ikpe ọnwụ ụdị mmadụ go ha ma ekpe gị ikpe mana etu o si wee dịzi ihe tụrụ afa gawa nwanne onye a na-eche gị kele afe ọ sị na aki na ọla oye jekwa tuwe ọba ha afa maka iturugo ihe etucha onye na naijiria dị 270 milion emia si amaghị m ọ dị ma obi niile nọ na naijiria ma ndị ọba ngwanụ otu afa Obi otu afa ngwanụ